ka udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị Life wọd redio Ministry akala ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu ọbụkwa na ngalaba nke naijiria site n'ime ụlọ eru nke dị n'ime obodo na steeti ka ozi ọma si eru unu nso ọzọkwa ka chineke gọzie nnọkọ anyị n'ụbọchị nke taa ka onyekwana anyị ezi ndụ na ihe mmụta pụrụ iche site na jizọs kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'ime akwụkwọ nsọ na akwụkwọ ọrụ ndị ozi ka anyị anyị ga-eleba anya na isi nke atọ malite ego n'amaokwu nke iri na abụọ na iri na atọ ọlụ ndị ozi isi nke atọ amaokwu nke iri na abụọ na iri na atọ ọ ma mgbe Pita hụrụ ya ọ zara ndị Juu sị ndị ikom Izrel gịnị mere ihe a na-eju unu anya ma ọ bụ gịnị mere unu na-elegide anyị anya dị ka ọ bụ site n'ike nke aka anyị ma ọ bụ dị ka anyị onwe anyị na-asọpụrụ Chineke ka anyị meworo ka anyị meworo ka o jee ije Chineke nke Abraham na nke Isaac na nke Jekọb Chineke nke nna anyị ha nyere onye ahụ na-ejere ya ozi otuto bụ jizọs onye unu onwe unu rara nye gọnarịkwa ya n'iru pilet mgbe o kperiri ikpe ịrapụ ya ka chineke were bere n'afọ ma ya gozie okwu nke a ka anyị fụ ndụ na ngozi n'ime ya site na jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ ike sitere na mmụọ nsọ chineke ike nke sitere na mmụọ nsọ chineke e nwere ike dị iche iche ike nke si na mmiri ụfọdụ na-akpụ isi ala nye ha ike nke si na ala mmụọ ike nke si n'ajọ ọhịa ike nke si na mmadụ efu ndị a maara aha ha ike nke sitere n'ebe dị iche iche n'ihi na ọ bụ nile anya ihe ụwa na-achọ ọ bụ ike ike nke ego ike nke nwa ike nke igosi ọkịka ya ji bụrụ nke a ma ọ bụrụkwa nke ọzọ ike nke na esiteghi na chineke ebe ahazi ka ụwa na-agbabiga ebe ahazi ka ha na-achọ ibiri n'ihi na onye ọbụla chọrọ igosi na ya ike nke a ma nke ọzọ mana ike nke sitere na mmụọ nsọ nke chineke bụ ike nke kachasị ihe niile ike a ga-eme ka ị nwee nkwuwa okwu ike a ga-eme ka ibikwasa mmadụ aka onye ahụ nwere onwe ya ike a ga-eme ka ọgwụgwọ nsọ nke pụrụ iche dị ike a ga-eme ka ihe ọbụla nke izuwere bụ nke chọrọ ime ọ bịa na mmezu ike a ga-eme ka ị nwee ihe mgbanwe pụrụ iche ike a nke site na mmụọ nsọ ga-eme ka emepe anya isi obi gị ma ịfụ karịa ka mmadụ nke ụwa na-afụ n'ebe anyị ji wee mere isi ebe isi akọ na ihe nke a gụpụtara na ọlụ ndị ozi Pita na Jọn na-aga n'ụlọ nsọ nke Chineke na nzukọ dịka o si wee kwesị onwe otu nwoke nke na-ejebeghị ije kemgbe a mụrụ ya dara ngwọrọ Pita wee na-agata o wee na-ele ha anya wee yọkwanye ha ayọ ka ha nye ya ego dịka ndị ayọ si na-ayọ ma Pita lelitere anya wee sị ya lee ha na ha ejighị ọlaọcha ma na ọla edo kama ihe ha nwere ka ya enye ha ka ya enye nwoke wee site na ike nke dị n'afọ jizọs kraịst ọsịa gị bilie kwuru wee seti ya aka nye nwoke wee dọlite ya nwoke a wee bụrụ onye nke ike kraịst kpọlitere oge abụzikwa onye ngwọrọ ọzọ nwoke a wee bilite wee na-eso ha wee na-etegharị egwu ọnwụ achọrọ m ịgwa gị na arọ a ị ga-ete egwu ọnwụ n'aha jizọs ahụ ihe ọbụla nke dara ngwọrọ na ndụ gị ga-enwe mbuli na mwuli nke pụrụ iche site na mmụọ nsọ nke chineke aga akpọkwa ngwọrọ ọzọ n'ebe na-azụ ahịa aga akpọkwa ngwọrọ ọzọ n'ebe ị na-alụ di ma ebe ị na-alụ nwunye n'ihi amụghị nwa ma ọ bụ na ịpụghị ime ihe ị kwesịrị ime dịka mmadụ ma dịka di ma nwunye ma nwata n'ebe na-azụ ahịa ma ebe ihe ọbụla nke chineke kere aka ime ike na ngwọrọ niile nke na-eweta mbibi na ndụ gị akagbuo ha n'aha jizọs amen nwoke a wee bụrụ nke na-etegharị ọnwụ ndị juu wee na-elekwasị ha anya dị ka ndị nke pụrụ iche ma ndị nke site n'ebe ha na agọtazi wee bịa peter wee were nkwuwa okwu wee na-agwa ha okwu a dịka ebe anyị gụpụtara o wee sị ha unu na-ele anyị anya dịka ndị nke ji jikere ha wee mee ka nwoke a arụsie ya ike ọ bụrụ na anya ọnụ ya aghọta na peter bụ onye nke gọnarị Kraịst ọbụladị mbọsị a chọrọ ịkpọgbu a na-ekpe ya ikpe na mgbe a kpọgidere n'obe n'ihi enweghị ikikere nke si na mmụọ nsọ ụjọ bụ ihe juru ya arụ mgbe ọ gụnarị kraịst ị na-enwe ụjọ ọ bụ maka na enwebeghị na ike nke site na mmụọ nsọ nke site na kraịst were bịa ịnabata kraịst dị ka onye nwe na onye nzọpụta gị ike ụjọ niile ga-anwụ na ndụ gị n'aha jizọs ike ezughị oke niile ga-anwụ na ndụ gị n'aha jizọs naanị gị nara jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ị ga-afụ ikike nke pụrụ iche o wee na-asụ gịnị ka ihe ndị a ji eju ụlọ anya lee ndị ọ na-agwakwa okwu ndị ọka mmụta na ndị ikpe na ndị ihe ka ọ na-agba okwu a wee na-eme ka ha ghọta na ike nke sitere na mmụọ nsọ bụ ike nke ha ji wee mee ka nwoke a wee nwee nzọpụta ike nke site n'aha jizọs kraịst ị na-ajụ onwe gị ajụjụ ọ gịnị kpatara na mmadụ nọdị na mkpagbu ma mmadụ nọdị ihe mgbu ọ aha jizọs onye ahụ nwee nzọpụta nke pụrụ iche ihe ndị a bụ ihe ya bụ ịtụgharị uche ịmata na ike nke site na mmụọ nsọ nke chineke karịrị ike niile ọ karịrị ike enweghị ego ọ karịrị ike nke si n'ogbu mmiri ọ karịrị ike nke si na ala mmụọ n'ihi na ike ndị a apụghị iguzo onye dara bụ wee sị na ọ dịghị ike pụrụ iguzoro ọ dịghị ike pụrụ iguzoro ọ dịghị ike nke pụrụ iguzoro n'ime ọbara nke nwa atụrụ ọ dịghị n'ike nke pụrụ iguzoro ọbụla dị n'ike nke mmụọ nsọ nke chineke ịnatago e ike a ọ bụla enwebeghị ike a kraịst gwara ụmụazị sị ha chere na Jeruzalem ka ike a wee dakwasị ha ọ bụla ịnatabeghị ike a ịmana ka na-ebi n'ụjọ ọ bụla ịnatabeghị ike a ịmana ka na-ebi n'ekworo ọ bụla ịnatabeghị ike a ịmana ịka nọ na mkpagbu ịmana ihe kọrọ gị ohere dịrị gị oge a iji wee nara ike a ohere dịrị gị oge a iji wee gbakwuo nzọpụta nke a ohere dịrị gị oge a iji wee makụọ chineke dị ka okwu a na-abịara gị ka okwu a nwee ebe nọ n'ime obi gị were okwukwe nara okwu a ọbụna ịnabatabe kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị bịa nso n'ogodo ugbu a si chineke na ịchọrọ ike a ugbu a si ya na nke a na mgbanwe nke pụrụ iche na ikikere nke si na kraịst ọ bụ ikikere nke otu nzuzo ọ bụghị ike nke ndị mgbaasị ọ bụkwa n'ike nke ndị na-aghọgbu mmadụ ma nke ndị nke a maara aha ha kama ọ bụ site n'ike nke mmụọ nsọ ike nke site na mmụọ nsọ jee kpughere gị nghọta nke pụrụ iche ị ga-enwe nkwuwa okwu ị ga-enwe agamniru ị ga-enwe ihe akụ akụ ihe enwe enwe na ka akwụkwọ nsọ si wee sị ọsị gị buru ụzọ chọọ ala eze nke chineke na omume ihe ndị ọzọ ga-abụ ihe ya e eji wee kpọjuru aka ihe ndị ọzọ ga-abụ ihe ya e eji wee nwee ọṅụ hulata isi n'ebe ọ bụla ị nọ n'ogodo ugbu a ka ị na-ege okwu a si chineke na-echọrọ ikike a nabata kraịst dị ka onye nwe na onye nzọpụta gị mgbe ị na-eme nke a ike mmụọ nsọ nke a ga-adakwasị gị n'ihi na ebe ọ bụla ị nọ chineke nọ ebe ahụ ọ pụrụ ime ihe dị ukwuu na ihe nzọpụta pụrụ iche ka ekpere chineke chineke nke pụrụ ime ihe niile onye obi ebere lee ndị origo ndị a ndị nke hulatara isi ijiri wenata ikike nke pụrụ iche site n'ịnata n'ike nke kraịst onye nwaanyị gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ nye ha ike nke pụrụ iche dị ka o si wee kwesị n'ihi na anyị si na na ndị nke nara kraịst ndị a ka e ikikere dị ibe bụ nwa gị onye nwaanyị chineke mere ha amara nke a n'ihi jizọs kraịst onye nwaanyị emen gị onye meworo nke a ihe mgbanwe adịgo na ndụ gị jidesi ike n'okwukwe na ekpere na ịgụ akwụkwọ nsọ ị ga-afụ mgbanwe nke pụrụ iche na ike nke site na mmụọ nsọ were abịa mata na okwu a na site n'ụlọ ndị Life Word Redemption akara ndị Baptist Missionary Association unu nwee akọ mgbaama ma ekpere ma ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 081 329 00111 ka udo nke chineke nke kachasị udo niile doro n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst onye nwe amen